agịrịga agịrịga ego nyere m ezughị ezu agịrịga ego nyere m nyeze m nyeze m ụfọ chenji fọrọ nnekwu gana afụ gana afụ ụdọ ga nye m 50 naira fọrọ 50 naira nye m 50 naira fọrọ egosi pasị igosi pasị ị na-ego sịpasị sịpasị ka sịpasị mmiri n'obodo a o nwere ka ọ pụtara sịpasị chịrị nek enyere Nneka Nneka ihe nyere sepas ọ wee enyi m nwaanyị ka ọ ada nne m ka ọ ikwu n'ibe m Nneka bụ e, e, e, nye m ego m nye m chenji m agịrịga hmm? nye m ego m one agịrịga nye m ego m naira agịrịga nye m naira 1/2 and half agịrịga agịrịga nsogi bɔkisi bɔkisi fulu ma suru suru suru papa mike i sutu mi ba ɛ a n'obi na na-ekwe ọ na anya ezuru n'ezu mụnwa ka unu ji afọ m agụ egwu anya ama abụzi abụ maka na afa gị bụ ike n'obi anya agụzi egwu bụ abụ ọma mụ na ogwu abụ na-abụ o nwere nke gbasara gị ọ gị ma kọmpost ya ime ihe ọbụla ị nwere ike ime ga-egbu anyị kpatakpata ga-egbu anyị niile okwe na anyị anyị nwanne gị nwaanyị ka ị ga-asị igbu anyị ga-akpọrọ nwa anyị anya ana anyị nwa ana ofu nke ị nwere enwe ọ na ya kpom ka ife ga-anazi anyị ezili unu ezi o nwere onye ji unu bịa kparịba m maka unu adị eme unu asọpọtụrụ ịdị eme udo mma mụ nwa ọsọ anyị na-eme omume a omume anyị na-eme ọka ọhụrụ ka ochie onye ka ị bụ bịa echekwa na mụ na unu kwuru ọkwa mụ na unu bụ bọyị ọkwa unu na-akwadobu m ọkụkọ na ewu na atụrụ na agụ ịbụ enyi ike dị n'obi ka m gwa gị ọ gwụcha na-ewu kpu igogbo anya hụrụ ebe agụ nọ na-agafe agụ nọ na-eme gaị na-agafe ewu ahụ agụ na-akpa ha my friend my friend let us play my friend let us play ọ wụ ewu iberibe onye hụrụ agụ mee ya enyi ọwụghị ogwu na agịrịga ọ dị mma unu ma efemela amago na ụwa ụbịam na-enye unu nsogbu chere ka nye unu ego ma unu kwudebe abụgodo nri ka unu wee rie jide ego ikechukwu obi jide ego ego ikwuru na mme mme ọbara mpụrị ego ịpụtara n'obodo anyị ego ịpụrụ ịpụtara ndị mmadụ e. ego ego akụ ndị ụmụ abalị e. ewu na ọkụkọ ha nwaanyị ha Eh. ndị mmadụ niile nọ n'obodo a eh. irechara ala ha eh. ọ ego iberibe inye anyị ego ego ọbara ego m bụ ego ọbara onweghị ihe pụrụ ime anyị o ọwụ a mụ na ka ị nwere ike bara mba anyị efuo n'obodo anyị ma bụ isi agba ncha ike dị n'obi ike dị n'obi ike dị n'obi m kpọrọ gị many times ike dị n'obi hapụ ụka agba hapụ ụka agba hapụ igwu ụka agba hapụ ogbu ọha chiri ya ogbu egbuwere ya n'isi hapụkwa ya mụkụnụ na-agwa okwu otu a na-agwa okwu otu a bang quoi